dịka m siri wee mee ihe onyonyo ebe m na-asị gị na otu ụkọchukwu nke ụka katọlik a na-akpọ fada angelo chidi na-egbu bụ onye nke pụtazi na fesbuk peji ya wee sị ndị mmadụ na ọ bụ na ịma na enwere onye ọbụla arụrụ ọrụ ebube bụ onye nke ahụ ekwubu okwu onye ahụ wee malite kwubu okwu ma ọ bụ onye ahụ agaba ije ọmalite wee gaba ije na gị biko gbaa ya bụ akaebe na kọment sekshọn ebe ahụ o dee ya bụ ihe na fesbuk peji ya ọtụtụ ndị wee malite wee kparịba ya bụ ụkọchukwu nke ụka katọlik wee na-asị na onwe gị okwukwe na ọ bụghị ezigbo ụkọchukwu na ọ dị ka ọ bụ ndị be ha kwanyere ya ka ochie fada ihe niile nụnwabụ ihe a na-ekwu bụ ndị nke na-asị ọ na o kweteghị n'ihe gbasara ọrụ ebube nke chineke na-arụ o wee bụrụzie na pastọ adeboye pụtaziri ugbu a wee na-asị ndị mmadụ na ọ rụrụ ọrụ ebube na colorado amerịka ka ya bụ pastọ kwụsịzi ya bụ ihe ụkọchukwu ụka katọlik ọzọkwa a na-akpọ fada ọlụọma wee pụtazie wee gwa ndị mmadụ ka ihe niile siri wee dị ọlụọma bụ onye pụtaziri wee na-asị ndị mmadụ na ihe gbasara ọrụ ebube na iji ọnụ gị wee na-ekwupụta ọrụ ebube na ha na-abụ abụghị ofe ihe ka ọ bụ nke ọzọ abụrụ na gụnwa na onwe gị dịka onye ụka ịpụta wee na-ajụ ajụjụ gbasara ọrụ ebube arụrụ na ọ bụghị ịjụ ajụjụ gbasara na chineke nwekwara ike na ha na-aba abụghị ofu ka ọ bụ fada ọlụọma bụ onye na-agwazi ndị ụka na-asị ha na ọ bụrụ na ịmalite ejụba wee jụba ajụjụ na ọrụ ebube enunwa o mere eme n'ezie ma ọ na o meghe eme dịka ọtụtụ ndị ụka si wee na-akọ ma ọ bụ ọtụtụ ndị isi ụka si wee na-akọ na ya bụ ihe egosi gị na ị okwukwe ma ọ bụ na ikwete ha n'ọrụ ebube kama na ọ na-egosi na gụnwa na onwe gị na-ajụ gbasara ọrụ ebube ahụ ma o mere eme ma ọ na o eme na ịbụ onye nwere uche bụrụkwazie ezigbote nwa chineke o wee na-agwazi ndị ọbụla bụ ndị nke na-enokpu n'ime onwe ha oge ọbụla a kọrọ ha ihe gbasara ọrụ ebube ha agaghị ajụ ese ha kwete na ọrụ ebube ahụ bụ nke mere eme n'ezie na ndị nke ahụ bụ ndị nke enweghị ihe ọbụla ha ma na ha na-enokpu ihe ọbụla nke si n'ọnụ onye ọbụla kpọrọ onwe ya onye isi ụka wee pụta na ya bụ ihe bụ ajọ ihe ka ọ bụ o wee na-agwazi ndị mmadụ bụ ndị nke na-ajụ ese gbasalụ ma ọrụ ebube o mere eme ma ọ na o meghị eme ma ọ bụkwa nsi gosi anyị ka ya bụ ọrụ ebe siri wee mee na-asị ndị ahụ na ndị nke ọzọ abụghị nwa Chineke karịa ha nwa bụ ndị na-ajụ ese ọdụ ọlụọma bụ onye na-asị ndị mmadụ n'oge ọbụla ị na-ajụ ese ma ebube emere eme ma ọ na ome ha eme na-enweghị ka isi wee na-emegide chineke ma ọ bụ na ihe asọpụrụ chineke mba ma ọ bụkwanụ na ikweteghọzi na ihe a na-eme n'ụka mba kama na ihe ọ na-egosi bụ na ọrụ ebube abụghọ ntọala ụka na ọrụ ebube abụghọkwanụ ụzọ ịgbasa ozi ọma nke ndị kwetere na kraịst fada ọlụọma gazi n'ihu wee na-agwa ndị mmadụ sị ha na ha chekikene ndị niile rụrụ ọrụ ebube n'ime akwụkwọ nsọ na enwere ebe bụla ị ga-anụ ha ga-apụta bụ ebe ha na-ezi ndị mmadụ ozi ọma wee malite wee kọbarụ ha ọrụ ebube chineke rụrụ tru dem na enweghị ebe bụla ị ga-anụ ka elija malitere wee na-akọrọ ndị mmadụ ihe gbasalụ ya bụ ebe ahụ ya na ndị baalụ nwere okwu gbasalụ ewee tinye ọkụ na nkụ ọkụ wee nwuru ma ọ na ọkụ enwughị na enweghị ebe ọbụla elija pụta wee kọ dị ụdị akụkọ ahụ kedụzi ka ọ ga-esi wee bụrụ na onye isi ụka ga-apụta wee sị gị na ọ rụrụ ọrụ ebe ebe dị one a dị one gụnwa na onwe gị ikwere witaut gụnwa ịnọ ebe ahụ arụrụ ya bụ ọrụ ebe ma ọ bụkwa gụnwa ịjụ e ajụjụ ma onye enụnwa na-akọ akụkọ gbasara ọrụ ebe a na ọ rụrụ ya n'eziokwu ka ọ bụ na ọ na-emie ka e wee mara onye ọ bụ ka anyị mere gị birthday advertisement of your products chat us up on WhatsApp through plus 234 80 1298 n'ihu wee gwa ndị ụka na-asị ha ivun jizọs na onwe ya na ụmụazụ ya na-enwere ebe ọbụla ị ga-agụta n'akwụkwọ nsọ ọ pụtara ebe ọ na-agwa ndị mmadụ okwu chukwu na-asị ha ee na ọ rụrụ ọrụ ebe dị otu a dị otu a n'ebe dị ona a na-enweghị ebe ọbụla jizọs merie na na ebe ọbụla ụmụazụ ya mere ụdịrị ihe a kedụzi ka ndị isi ụka nke e nwere ugbu a ga-esi wee bụrụ ọ bụ na ha jee ebe ọzọ jee rụọ ọrụ ebube ha pụtazie ebe ọzọ ha akọba maka ọrụ ebube ahụ ha rụrụ n'ebe ọzọ nke ndị ebe ahụ ha nọ mgbe ahụ ha na-akọ ya bụ ihe anọghị mgbe ha rụrụ ya bụ ọrụ ebe n'ebe ọzọ ahụ o wee sị na ọ bụrụ na e nwere ọrụ ebe ọbụla arụ n'ụka gị na onye isi ụka gị enweghọ n'idi ọbụla ịpụtazi wee na-agbakasị ọnụ wee sị ndị mmadụ ee na ọ rụrụ ọrụ ebe dị otu nunwa na onye ọbụla nọ n'ime ụka ahụ e wee rụọ ya bụ ọrụ ebe ga-ekwete na ya bụ ọrụ ebe maka na ọ nọ ebe ahụ ya bụ ọrụ ebe wee mee kedụzi ka ọ ga-esi wee bụrụzie na oge ọbụla ndị isi ụka apụtazie wee na-asị ee na chineke ji ha wee rụọ ọrụ ebe ebe dị otu a dị otu a kedụzi ihe a na-ekwuru maka ya na ihe enunwa bụ nke ga-akpatazi na ọtụtụ ndị mmadụ ga-ejebezikwa ebe ọzọ wee na-asịzi na ọrụ ebube ọbụla nke onye isi ụka rụrụ nke ọ pụtaziri na ọha mmadụ wee na-akọrọ ha sị ee na ọ rụrụ ọrụ ebe dị otu a nụnwa mgbe o jere amerịka mgbe o jere obodo dị otu a mana ebe ahụ ọ nọ wee na-akọ ya bụ ihe ọ bụghị ebe a nke ọ nọ wee ya bụ ọrụ ebe fada wee na-asịzi ndị mmadụ na ihe enunwa bụ nghọrị ka ọ bụ na ọ bụ iji were mee ka ndị mmadụ wee mara onye onye isi ụka ahụ bụ na ọ bụ onye isi ụka ahụ ji ohere ahụ wee na-eme ka azụmahịa ya nke ọ na-azụ n'ụka ya wee na-aga n'ihu fada wee na-asị na ọ bụ mmadụ iko uko na ọ bụ mmadụ ibuli onwe ya enu ka ya bụ ihe pụtara o wee na-asị ọ bụ na ya na onye kpuru isi bi n'ụlọ o wee buzie na onye kpuru isi nwere program o jee n'ụlọ ụka ewee jezie ebe ahụ ewee rụọ ọrụ ebe n'isi ya o wee malite wee fụwa ụzọ na ya nwa na onwe ya na onye ahụ kpụrụ isi bi n'ụlọ ga-ekwete na ọ bụ ebe ahụ onye enunwa jee n'ụlọ ụka for a program ka o jeziri ekperi ya ekpere o wee fụba ụzọ maka na ya na ya bi n'ụlọ ọ mara hoo ha na onye enunwa bụ onye kpụrụ isi mana ọ natazi ya bụ program fụbazie ụzọ mana gụnwa na onwe gị amabughi onye enunwa kpụrụ isi gị na ya ebighị n'ụlọ ị maghị onye ọ bụ apụtazie asị gị ee na onye anụnwa kpuburu isi mana ọ na-afụ ụzọ kedụzi ka ị ga-esi wee kweta ya bụ ihe ebe ọ bụ na ị onye onye anụnwa bụ mbụ na o nwere ike bụ na ọ bụ onye kwụrụ ụgwọ o wee mee na o kpuru isi ọ bịazie n'ụlọ ụka emesịzịa program o tibezie mkpu ee na ọ fụwago ụzọ na ọ bụ ụzọ ndị isi ụka ji aghọrị mmadụ na ga ekwetekwena na ụdịrị ihe enụnwa ọ na-asịzi ndị mmadụ na ọ bụ na e nwere ka esi wee sị ee na arụrụ ọrụ ebe n'isi onye dị onu anụnwa ọha ekwubu okwu o wee malite kwubu okwu ọha afụbu ụzọ wee malite wee fụbu ụzọ na ọ bụrụ na ịkụnye ọtọ n'ụlọ ụka ahụ wee jụọ kedu ka ya bụ ihe siri wee mee na ime ha arụ na imegide ha chineke na ọ bụghị na inwe ha okwukwe kama na ị chọrọ ka ị mara n'ezie onye enụnwa okpukpuru isi tupu e wee mee ya ka ọ fụ ụzọ ka ị wee dị shọọ na ya bụ ihe bụ nke ị kwetere kwenyesi ike na ya na o mere ka ị bụrụ nwa chineke na o meghọ gị ka ọ bụrụ na ị nweghị okwukwe ma ọ bụ na ị kweteghọ ihe a na-eme n'ụka o mesịrị wee nye ọmụmaatụ wite otu onye a na-akpọ Mọda Teresa o wee sị na tupu e wee mee Mọda Teresa esenti na e nwere ofu nwaanyị bụ onye nke pụtara wee sị na ọ bụ na o ji aha Mọda Teresa wee kpee ekpere ma ọ bụkwa na o ji n'ini Mọda Teresa ewee mesịzịa o wee nwere onwe ya na ihe na-ayabu ya mbụ na ka o kwuru ihe enunwa na ka katọlik chọọchị si eme bụ na enwe ha na ka esi wee sị na enwere ọrụ ebube ọbụla alụrụ na a ga-amalite wee mee nyocha ya sayentifikali and then ndị sayensị niile pụtazie ime ya bụ nyocha ahụ na ha ga-eme ya independently and differently ka a gara ịsị na ha nọkọrọ ofu ebe wee mee ya bụ ihe na ọ bụ etu ahụ ka ụka katọlik si eme nyocha ọrụ ebube ọbụla a sị na alụrụ na ọ bụghị onye isi ụka ọbụla ụka katọlik pụta o mepe ọnụ sị ee na ọ rụrụ ọrụ ebube na o mere onye ngwọrọ ọgaba ije na o mere onye ogbu okwuba okwu na o mere onye isi ọfụba ụzọ na ekwesịrị ụdịrị ihe ahụ mee katọlik chọọchị enebaa ya anya ewee kpọta sayentist wee sị onye enụnwa okpuburu isi mbụ mana ugbu a onye ekpere ma ọ bụ onye isi ụka ekpe nne ya ekpere ọfụma ụzọ na ọ bụ ụdịrị ihe ahụ ka katọlik chọọchị na-eme na ọ bụghị mmadụ pụta bụ onye isi ụka ọsị na o mego mmadụ ka o nwere onwe ya na ọrụ gị ọrụ ebe na ụdịrị ihe ahụ adịghọ n'ime katọlik chọọchị fada ọlụọma wee na-agwazi gụnwa na onweghị ike kwetere na ihe niile nwa ndị isi ụka na-asị na ha na-arụ ọrụ ebe na ha na-eme mmadụ ọfụ ụzọ na ha na-eme mmadụ ọgaba ije na ha na-agwọ nta na-agwọ nke na ọ bụrụ na ị ka na-ekweta na ya bụ ihe mara amara na ihe niile pụta na ya bụ n'isi gị ka ọ dị fada ọlụọma wee na-asị gị na inidiho ka ndị mmadụ bịbịa kwupụta ọrụ ebube a ha tupu gị onwe gị wee nweta ọrụ ebube nke gị na enweghị ihe dị one ahụ padolụọma wee pụtazie wee mebisie ihe niile wee sị ndị mmadụ n'oge ọbụla ịbụ onye ụka o bụ na ije n'ụlọ ụka onye isi ụka gị wee na-awụni elu wee na-asị ee na omego mmadụ ọfụ ụzọ omego mmadụ okwuba okwu omego mmadụ ọgaba ije o wee buzie na gị onwe gị bụ onye malitere wee jụba onye isi ụka ahụ kedu onye dị ihe nụnwa anyị amụ ya na ọ na-abịa bụ ụka anụnwa kedu nwanne ya kedu nwanne ya kedu nne kedu nna ya o wee bụzie na ị na-ajụ ya bụ ihe onye isi ụka ahụ wee webe iwe kedu ihe ị ga-eji wee na-ajụ ya maọbụ bụ onye gị na ya na-ejekọ ụka wee webe iwe kedu ihe ị ga-eji wee na-ajụ ụdịrị ajụjụ ahụ na gị mara amara na onye isi ụka ahụ maọ bụ ndị ụka ahụ na-ewere gị iwe bụ ndị nke abụghị ndị na-eso nzọụkwụ kraịst bụ nke ha na-eme na ha na-eso na ha bụ ndị nwere low IQ na ọ bụ na ha nwere ụbụrụ dịka mmadụ na-eche uche ọfụma na ihe ha kwesịrị ime bụ ịsị gị ngwa nee nne na nna mụtara onye enunwa bụ onye nke anyị mezii ka ọ nụwa ihe nee nwanne onye enunwa bụ onye nke anyị mezi ka ọ fụwa ụzọ na gụnwa na onwe gị jụrụ ya bụ ajụjụ na-enwe ha ebe bụla isi wee mefie kama na ihe dịrị ha ma ọ bụ na ha nwere ezigbote uche bụ ijeje provide ya ihe a ga-eji wee kweta na a maara onye enunwa arụrụ ọrụ ebe a n'isi ya na mgbe mbụ na onye a dịbụ otu a mana ka onye isi ụka anụnwa ma ọ bụkwanụ onye na-arụ ọrụ ebe nwa rụsịsịrị ọrụ ebe n'isi ya o wee nwerezie onwe ya wee nwee ike wee dịzie mma fada ọlụọma kwụsịsịrị ihe nụnwa wee sị gị na ọ bụrụ na ị ka na-eje ụka wee na-ekwete na ihe gwasalụ na mmadụ pụta wee wee maikrofonu wee sị ee ka na ọ na-ekene chineke na arụrụ ọrụ ebe n'isi ya na ọha afụba ụzọ na ọ fụwago ụzọ ọha anụba ihe na ọnụbago ihe na ọ bụ na ị ka na-ekwete na ya na ị na-aghọrị onwe gị na gị na onye isi ụka ahụ bụ ndị ohi ka ụnụ bụ n'ụlọ ụka o wee sị ndị mmadụ na o kweteghọ n'ihe ọbụla gbasara ọlụ ebube ọbụla nke ga-aba arụsịa ya o wee bụ na agaghị ajụ ese n'ime ya bụ ọrụ ebube na ọrụ ebe ọbụla a rụrụ na ekwesịrị ajụ ese e wee nwee verifikeshọn na ya bụ ọrụ ebe bụ nke arụ n'ezie na ọ bụghọ nke ga-aba ajụba ese ndị mmadụ agbakasịba ahụ ma ọ bụkwa na ụfọdụ ndị akpariwa ibie na ya bụ ihe ebe ajọ ihe ka ọ bụ kedu uche gị na ihe anụnwa fada ụka katọlik na-abụ ofu bụ fada angelo chidu na-egbu ebe onye nke ọzọ bụ fada ọlụọma kwuru gbasara ọrụ ebube a na-arụgasị n'ime ụlọ ụka ya na ihe enunwa fada ọlụọma kwukweziri na ihe gbasara onye isi ụka a na-akpọ pastọ adeboye bụ onye nke pụtazi n'ụlọ ụka wee na-akọrọ ndị ụka ya gbasara ka o si wee rụọ ọrụ ebube na amerịka kedu ihe bụ ebumnuche gị na ihe niile enunwa